ịnọzi na chebe mgbe mmadụ ga-agwa gị jee chụọ àjà ezi na-anọ maọbụ àjà ezi na-atọ maọbụ àjà ogologo ezi ọ bụrụ na ị nọ nọọ were ego oge ọbụla aka gị ha tupu ya n'ogologo ezi enwere ọtụtụ ife dị iche iche ị ga-eji wee na-eme ụdị a mana m ga-ebidogodu na ndị obere wee kọwara ya wee ruo na ndị nnukwu ọ bụrụ na obodo ndị ọcha ndị ọcha na-anọkọta bụrụ nne maọbụ ife ọnụ na-eri jedebie n'ezi maka ndị na-enweghị ụlọ maka ndị na-enweghị onye na-enyelu ha ha eje ebe ahụ jee na-ewere ihe na-eri ọkwa na eziokwu ndị be anyị nọ mgbago otu a ka o si wee dị ka ezi ka o si wee bụrụ na nke ndị ọcha na-eme bụ nke dị civilized n'ọnụ oyibo mana nke anyị bụ ndị isi ojii na-eme bụ nke ọjọọ maka ifi gịnị anyị kpọrọ anụ ahụ anyị asị ekwezina ma ọ bụ echezina mgbe mmadụ ga-asị gị na gị jee chụọ àjà n'ezi bụ gị jee tụpụ ego n'ezi ịnọ nọọ nọọ were ile gị gụọ eze gị ọnụ were aka gị jee tụpụ ego n'ezi onye o nwere onye na-aga n'ogologo ezi na-enweghị onye nchekwa o nwere onye na-aga n'ogologo ezi na-enweghị mmadụ na-enweghị onye na-enyere ya aka agụụ na-agụ onye a ofu ego ahụ o were ejeme gịnị wee jee ife rie sọsọ obi aṅụrị ọ ya enwe mgbe ọ na-eri ya bụ ife Ngozi ama nkọnata na ndụ gị mana mana gịnị aka anyị tara ọchịchịchị obi anyị bụwara ọchịchị oge ncha ka anyị niile na-eklem na anyị ncha bụ ndị ezigbo mmadụ ka edozie onye bụ ajọ mmadụ a na-ekwu okwu ya ekwezina ka ọ bụrụ mmadụ na-echetelu gị ya ọ bụghọkwa n'ife ọjọọ ka ọwụ mara amalụ nke ịbụọ dị n'ime ya bụ mara amalụ na ife ọma ọbụla ga-abịakwute gị nọ n'ezi na ụzọ ka ọ ga-esi bịa enwere ọtụtụ n'ime anyị bụ na ife ọma jee ịbịakwute ha ya bụ ife ọma jegide pụta n'ụzọ ọ nachighị azụ o were ọsọ mee gịnị gbachighị azụ maka ife gịnị ndị ezi na ụzọ na-efio gị ụgwọ maka ife gịnị ị naghị emeru ndị ezi na ụzọ sara aka ifeọma ya abịakwute gị bụ ezi na ụzọ ka ọ ga-esi bịa nke ọjọọ ya abịakwute gị ezi na ụzọ ka ọ ga-esi bịa ọ ngị nwa ka ọ dụrụ ime gịnị ịchụnya bụ àjà n'obi ọcha ịchụ àjà abụghị ọsọ mgbe ị kwakọrọ ngwongwo jedọba ọ bụrụ ya sọ ebe ịchụ àjà ịnọkata maka ndị ya asị ee na ha afụbeghị ọdụ nri ọnụ rie ma ịchọbazikwa onye ha ga-enye unu ọbụla aka gị ha were ya jee debe n'ezi onu ọbụla aka gị ha imeghakwa anya n'obi ịdị ọcha n'ezi mmụọ na obi ịdị ọcha mmụọ ọbụla nọ n'ilo ma chi gị ma na oke inwelu ka ime gịnị ka ị nyelu ka ọ ga-abụ onye ahụ na-akpafu akpafu na-akwụgharị n'ezi enwere ọtụtụ ndị mmadụ na-akwụgharị n'ezi taa fe nwere ụlọ fe nwere ndị nchekwa agụụ na agụ ha ka ị ghara ịkpọ ha ndị isi adịrọ mma maka na o nweghị onye ọ dịghị ọrụ gịnị nwa mma ọkpọdo isi na ala were ego jee tụpụ n'ụzọ onye ahụ pụta ya were eji ego ruo mgbe ahụ onye ahụ were ego ahụ jee goo ife aṅụrị ka ọ na-enwe mmụọ ya na-enwe aṅụrị ife niile ya na eso ọ bụrụ n'ọnụ oyibo forces niile ya na eso na-enwe aṅụrị otu ahụ onye ahụ si enwe aṅụrị ka ụzọ ga na-esi na-eme gịnị na-emeghe elu gị nke nwa bụ onye na-ene m anya ugboro one ka ị na-asị na ife dị etu ahụ emere gị ife ọma aha abịa n'ụzọ gị nke aha abịa n'ụzọ gị nke aha abịa n'ụzọ gị ugboro one ka ị chigoro aja ezi n'ụzọ ka ị na-eche ka a bịa yọọ gị mgbịrịmgba na ntị bifo ị malụ na àja ezinụlọ bụ ife bụ ịnọkata ọ bụrụ na ị bụ nwatakịrị na-atọdo anya na ị na-eso okenye ọfụma ị ga-afụ na okenye na-aga n'ezi onwe ife olili o ji n'aka bụ na o nwere ego o ji n'aka ya bụ ife olili adapụ ma ọ bụ ego adapụ n'ahụ ijee ka ịtụtụtanye ya ọsị gị nwa m hapụ ya na enwere ndị afụ ha anya na-ewu ya na ọdapụgo bụ na ọdapụgo ma ọ bụrụ na ị na-esote okenye ọfụma ọ bụghọkwuru so n'ezinụlọ ọ bụrụ na gị na okenye na-anọ unu mana ndị okenye anyị bụ ha ribe nri tupu ha eribe nri e, ha atụpụ ụlụ ndị a na nke ahụ dị iche o nwere okenye ga-abụ o jide ife n'aka ọ dapụ n'ahịa ị na-asị ya mama ma ọ papa ọ gị mba nwa m gị hapụ ya na ndị nwe ife ewelugo ife ndị okenye anyị makwana ife kama na anyị bụ ụmụaka anyị bụ ndị mgbara ọfụ a debere ahụ na anyị afụgo ụzọ anyị debere ahụ na anyị amago anyị debere ahụ na onweghị ife dị ka anyị mpịtị mpi welu na-ekwe were ile gị guo eze gị ọnụ ugboro one ka ị chụpụgoro àjà n'ezinụzọ asị ọkwa ngịgị ji ekwa ngwongwo asị ọkwa ngịgị ji eme nka nke ahụ dị mma ị ugboro one ka ị ya mana ị na-atụ alịrị na-asị na nke ha nke gị aha abịalụ gị nye ndị ezinaụzọ nke ha ka ndị ezinụlọ chaa n'ezi ka nke gị wee mee gịnị ruo oge aka mana ọ bụrụ na ịkpachie aka gị oke gị ahụ ya esi n'ezi wee na-abịa ọ pụta n'ezi ndị ezinụlọ ahụ eme gịnị akpachie ya jidie ị na-ebe na ị na-enwe disapointment and felio ka ọ ha ma otu a n'ọnụ ada ndị gboo bụ afa m nyere m aka tụsa ozi a pinye aka n'akara ịfụnanya sonye ụkwụ na ngalaba okwu ọ bụrụ na taa bụ izi na-esonyela asị ngụ nnọọ ife anyị na-eme n'ọgbakọ abụ ịkwalite ọnọdụ igbo asụsụ igbo mmekọrịta ahụ na nwanne ya ọ bụrụ na ị na-esonye bụla anyị na mbụ anyị si gị dee emede eme maka na ọ dịghị ofecha fecha anyị na-esonyelụ mmadụ site n'ahọ ruo n'ahọ echefukwana na ife dị oke mkpa bụ tinyere m ụkwụ na ngalaba okwu maka na o nwere ike ọ bụrụ okwu ahụ ikwuru ka onye ọzọ ga-afọ baala ya uru ma tụsalụ m ozi a ndewonụ